AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwanyị, onye na-asụ asụsụ Igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke a nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo onye na-ege ntị ndewo anyị abịala n'ọzọ n'okwu nke ndụmọdụ nke gbasara ahụike n'ụbọchị nke taa ihe anyị chọrọ ileba anya n'ime ya taa bụ nke a na-asị ọ pụrụ iwe ọtụtụ okwukwe ka mmadụ ghara ịnata ọgwụgwọ ọ pụrụ iwe ọtụtụ okwukwe ka mmadụ ghara ịnata ọgwụgwọ ile anya n'ime akwụkwọ nsọ akwụkwọ filipin isi mbụ amaokwu nke iri abụọ na itoolu ọ sị n'ihi na unu ka e nyeworo ya n'amara n'ihi kraịst ọ bụghị naanị ikwere na ya kama ịhụkwa ahụhụ n'ihi ya ọ dị otu nwoke onye ụkọchukwu mgbe gara aga o nwere ebe ọ na-agaje ikwu okwu nke chineke ya rịọ nwaanyị ya sị nwaanyị ya ma o biko na ọ ga-eso ya gaa na nwaanyị ya ga-abụkwa onye ga-anya ụgbọala mgbe ha na-aga ha apụọla n'ụzọ nwaanyị ya jụọ ya gịnị ka ị na-ekwu okwu ya taa gịnị bụ isiokwu gị n'ụbọchị nke taa ya sị nwunye ya na ihe ọ chọrọ ikwu okwu ma ọ bụ ihe ọ chọrọ ịtụgharị uche n'ime ya bụ na ọ pụrụ iwe mmadụ ọtụtụ okwukwe ka ọ ghara ịnata ọgwụgwọ nwaanyị ya akụja si ya esi gịnị ya ekwugharịa ya mgbe o ji kwugharịa aka na-amazi nwaanyị ya jijiji n'ebe ọ na-anya ụgbọala ya bido na-eche ọ bụ gịnị bụ ihe nke m na-anọ mgbe nwoke a ji bịa hụ ihe na-emeje n'ime obi nwaanyị a ya bido kọwawara ya na ọtụtụ ndị mmadụ enweghị okwukwe na-aga agwọ ha ebe ọtụtụ mmadụ na-enweghị okwukwe na ga agwọ ha na ihe ọ pụtara bụ na Chineke ga-ịgwọ ndị ahụ ya na-eme ka anyị mara sị na olileanya anyị mgbe niile na-abụ ọ bụrụ na anyị nwee ezigbo okwukwe nke zuru oke na anyị ga-abụ ndị ga-anata ọgwụgwọ ma ya na-ajụ anyị ọ bụ otu o si dị na o nwere ike ịdaba na anyị ga-enwe okwukwe n'ihe dum nke anyị chọrọ ime ma anyị agaghị anata ọgwụgwọ gị onye na-ege ntị amaghị m ma ụka ọ na-adabakwa adaba iwepụta okwu a ebe ọ dị ire ma ọ bụ ebe ọ ga-emekọta anyị dịka o si kwesị lee anya n'ime ndụ gị ka m lee anya n'ime ndụ m ọ dịla mgbe ị nwetara onwe gị n'ọnọdụ nke ịtụfuru mgbe kpechaa ekpere mgbe ụfọdụ gị bue ọnụ taa onwe gị ahụhụ chọọ iru chineke ma emechaa otu awa ụlọ ezi ọ bụrụ na ọ naghị eme na ndụ gị ọ na-eme na ndụ m o ọ na-akwa m aka ebe ọ dị ukwuu ma ọ bụkwaranụ na ọ naghị eme na ndụ gị ma ọ bụ na ọ na-eme ịghọtabeghị na ọ pụrụ ime na ndụ gị biko bido n'ụbọchị nke taa legharịwa anya n'ime ndụ gị mara ma ọ nwere ike ime ma ọ bụ na ọ dịghị ọ bụrụ na ihe ndị a ka juru anyị anya biko ka anyị leba n'anya n'ihe ndị na-eme n'akwụkwọ nsọ ịhụna na ndị dum ndị soro jizọs kraịst ọ bụ naanị jọn onye atụbara ala patmos bụ naanị onye na-anwụghị ọnwụ dịka ndị ọzọ si nwa bụ ndị ha na kraịst na-alụ ka ọlụ jọn onye ọwụ mmiri bụ onye atụbararị na ụlọ nke anụrụ rịị n'ime ala ebe a na-edowe ndị mkpọrọ elisha onye amụma onye chineke nyere ikike nke dị ukwuu bụ onye nwụkwara nụ mgbe nrịrịa nyekasịrị ya nsogbu ike gịnị kpatara nke a ọ bụghị mmasị chineke ka anyị nọ n'ahụhụ ma ọ bụ mmasị chineke ịnọ n'etiti anyị ịnọ n'akụkụ anyị mgbe ọbụla anyị nọ na-ata ahụhụ ma ọ bụrụ na anyị bụ ndị tụkwasịrị ya obi ọ na-anọ na-echebe anyị ọ bụnarị mgbe anyị nọrị na nrịrịa nke a gasị na ọ dịbeghị onye hụrụ ụdị nrịrịa dị otu a maọ bụ ọnọdụ dị otu a n'ime ụwa dị ka Job anyị pụrụ inwe okwukwe anyị pụrụ ịsị ọ bụrụ ọbụrụ ọ bụrụ na okwe ka m nwụọ aga m atụkwasị ya obi gụọ akwụkwọ Job isi iri na atọ amaokwu nke iri na ise gịnị mere mgbe ụfọdụ anyị a na-eme ka ihe gbaa mfe anyị enweghị ike ịkọ akụkọ na ọ dị mgbe ndị nke chineke na-achọ ihe dị aṅaa ọlụ ebube ha na-ahụ ya kama ihe anyị ga-ekwu okwu ya bụ ihe kpatara ọkpara na ụmụ ahụhụ ji garue n'ubi nke onye na-anaghị akwụ otu ụzọ n'ụzọ iri ripịa ihe niile nke o nwere ebe ahụ ma nke onye nke chineke agaghị akpatụ ya aka anyị ga-ekwu okwu onye nke chineke anyị ekwuo ya dịka gasị na ọ dịghị ihe mekọtara ubi ya ma ileghe anya n'ime ndụ n'ụbọchị ndị a n'ihe na-eme eme gị hụ na ọtụtụ ndị ndị nke na-achọ ọlụ ebube anaghị enweta ya mgbe ụfọdụ ndị agha na-ele onwe ha anya dị ka ndị na-anaghị efe chineke ma elegharịa ya anya n'ụzọ ọzọ ga-ebịa hụ na ndị a dum bụ ndị nwere okwukwe na-efe chineke n'ihi na ndị a bụ ndị na-anọgide n'olileanya mgbe ọbụla nwee ntụkwasị obi ebe chineke nọ na-asị aga m na-arịọ chineke aga m na-efe ya mkpa ma ọ bụ na ya taa ọ pụrụ igbo ya echi ọ pụrụ igbo ya mgbe ọbụla ma ọ dị mma ma ọ dị njọ dịka anyị kwuru ha na-efe chineke ha na ha agbalị ọ bụ nke a bụ nke ekwesịrị ịkpọ okwukwe okwukwe ọ bụ naanị mgbe anyị mepere ọnụ anyị anyị ahụ ka ọlụ ebube na-asọ dịka mmiri ọ bụghị ya bụ okwukwe ọ dị otu nwoke nke a maara aha ya na-ede ihe edemede ebe ọ dị ukwuu lekwa otu o si tinye ihe ndị a ọ sị na ọ dị udo nke na-abịa mgbe nramahụ gwụsịrị olileanya nke dabara na chineke ọ bụ nke e mejupụtaworo? udo nke na-anaghị ele anya ihe nlụpụta ya echi kama udo nke ga-eme ka enwe ike nagide ọnwụnwa ndụ nke a na-ebi n'iweda onwe onye n'ala nke a bụ ụdị udo ụdị udo nke e nwetara n'ogige getsemen ka ọchịchọ gị mee chineke ọ bụ ya bụ ihe anyị na-ekwu okwu ya biko gị onye na-ege ntị n'ụbọchị nke taa arịrịọ mbụ biko ka ịchọta udo n'aka chineke n'agbanyeghị ihe ọ bụla nke ị na-agabiga n'ụbọchị ndị a ka chineke mee ka ịchọta udo n'aka ya ndeewo. igbo ọma na-ege ntị ekelela m onye kere eluigwe n'ụwa onye mere anyị amara ka anyị hụ ụbọchị nke taa anyị na-asị ka otito na nsọpụrụ na ọjija mma dịrị aha nsọ ya ruo mgbe ebighị ebi amen otu aka aka anyị jikwa na-ekele nwanne anyị nwoke onye wetara anyị ozi ọma nke ezinụlọ onye okenye eze nlewemchi anyị na-asị ka udo chineke chia n'ime ndụ gị deredu mgbe ndị ụmụaka ya township kwaya ga-enye anyị abụọ ma nke si akụ nke ụwa Oh. Amen. atọ ka chineke dozie okwu ya n'ime ndụ unu ndị ụmụọka ya township kwaya baa ndị nyere anyị abụọma nke si akụ nke ụwa anyị na-asị ka mara chineke nọnyere unu ugbu a igbo ọma na-ege ntị n'ọnwayọ mgbe ị ga-akpọta ndị ikwu n'ibe kpọta ndị enyi gị kpọta ezinụlọ gị ka anyị wee gee ozi ọma nke sitere n'ọlụ onye mgbasa ozi maxwell onye kperechi emmanuel nke taa ọ na-ajụ anyị ajụjụ si gịnị bụ ndụ gị ndewo ezi onye igbo na-ege m ntị adị m ikele gị na-anabata gị n'ihe omume anyị n'ụbọchị taa na-arịọ gị ọ bụrụ na ị nọ ebe dị anya bịa nso na igwe gị ka anyị na gị soro tụlee ihe dị iche na ihe dị mkpa nke dị n'ime akwụkwọ nsọ arịọ m dịka ị eme otu a ka onye nwe anyị site n'okwu ndị a mee gị mma mee ka ihe ya mụọra gị n'ezinụlọ gị n'aha jizọs amen ụbọchị taa anyị nwere isiokwu dị mkpa nke anyị chọrọ ileba anya na ya nke ndị si ndụ gị ọ bụ gịnị ndụ gị ọ bụ gịnị ndụ ahụ ịdị taa ọ bụ gịnị ndụ ahụ ịdị taa ọ bụ gịnị tutu anyị aga n'ihu ngwa ka anyị sọpụrụ chineke site n'ekpere ka anyị hụrata isi n'ekpere ezi chineke onye kwesịrị ntụkwasị obi oge a wee ruola mgbe anyị ji n'okwu gị anyị dị ịrịọ mmụọ gị ka ọ bachi achịa n'ime anyị ugbu a kwee ka okwu ndị ahụ nke anyị gaje ịnụ bụrụ ka anyị gị sitere nweta nzọpụta kwee ka ọ bụrụ ka anyị ga-esitela bụrụ ndị anyị mere mma ọ bụrụ ka anyị ga-esitela bụrụ ndị a gọziri n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emen ndụ gị ọ bụ gị ihe ọgụ anyị ndịla akwụkwọ james isi anọ amaokwu nke iri na atọ ruo na nke iri na asaa okenye james isi anọ amaokwu nke iri na atọ ruo na nke iri na asaa ebe ahụ si otu a geenụ ntị unu ndị na-asị taa ma ọ bụ echi ka anyị ga-aga obodo a n'ọkwa ebe ahụ ọtụtụ arọ zụkwa ahịa ritakwa uru ma unu bụ ndị na-amataghị ihe ga-eme echi ndụ unu bụ gịnị n'ihi na unu bụ ala ụlọ nke na-apụta ihe nwa oge emesịa o wee pụọ n'anya ma nke kwesịrị unu ka unu kwue bụ a sị na onye nwe anyị chọrọ anyị ga-adị ndụ meekwe ihe a maọbụ bụ ihe ahụ ma otu ọ dị unu na-anya isi n'oke okwu unu ịnya isi niile dị otu a bụ ajọ ihe ya mere onye matara ime ihe ọma ma o mee ya ọ bụrụ onye ahụ mmehie amen n'eziokwu ezi onye igbo na-ege m ntị onye nwe anyị da ịjụ anyị ajụjụ ugbu a ndụ anyị ọ bụ gịnị n'ihi na ọtụtụ mgbe anyị na-echesị na ndụ anyị ndị taa mbụ na anyị kwesịrị ịdị ndụ ọtụtụ mgbe anyị ndị itikpo ekwu okwu niile dị iche iche dị anyị isi n'ụzọ niile dị iche iche bụ onye gị na nwanne gị ma ọ bụ nwanna gị metụ ihe gị bawa bawa ya dị ka a ga-asị na ịbụ jehova mana onye nwaanyị ndị ịjụ gị sị ndụ gị ọ bụ gịnị ka abụọ ji kwesịrị iji onwe ndụ m ọ bụ gịnị n'ihi o kwesịrị ka anyị mata ihe ndụ anyị bụ ga-abụ anyị na nwanne anyị na-eme ihe anyị amụrụtara nga iso mmeso onye ahụ ọ bụghị oge ọwa ọbụla anyị na-ada eti mkpu dị eme dị ka a ga-asị na ọgba anyị duoro onwe anyị ndụ ee akwụkwọ nsọ n'ime ka anyị mara ugbu a la ndụ anyị bụ helarị ha ọ bụ n'ihi na akwụkwọ ikenye James isi anọ ebe ahụ anyị gụrụ ndị ime ka anyị mara ma anyị gee ntị anyị ndị na-asị taa ma ọ bụ echi n'ihi na ọtụtụ n'ime anyị n'ụbọchị ndị ewe ndị iche si echi ile ko ha anyị ga ime anyị nga ịzụ moto echi anyị nga ịrụ ụlọ echi anyị ga ịga ebe nna otu echi ma ọ bụ anyị nga ịfụrụ obodo ahụ echi gaa obodo ọzọ gaa zụọ ahịa ritekwa uru mekwa ọtụtụ ihe dị iche iche mana akwụkwọ nsọ ada ajụ anyị sị anyị matara ihe ga-eme echi anyị matara ihe ga-eme echi gị onye mbụ timvụọla dịsị kwaghị m gị ime m gị ime aga m ime otu agakwa m ime nke a mekwa nke ọzọ ị matara ihe ga-eme echi gị onye bụ gị na nwanna gị metụ ihe ka ọ mee gbara onye ahụ mmehie gị buru ya n'obi ị matara ihe ga-eme echi ndụ gị ọ bụ gịnị ndụ gị ọ bụ gịnị ị ụlọ onwe gị ajụjụ a ndụ m ọ bụ gịnị ndụ a ndị taa onye nwe ya akwụkwọ nsọ mere ka anyị mara ebe ahụ ya sị la ndụ anyị bụ ala ụlọ nke na-apụta nwa oge emesịa o wee pụọ n'anya ndụ gị bụ ala ụlọ ala ụlọ bụ ihe na-adịghị ha ọ bụ ihe dịka ifufe ihe dịka ntụ mbụ ipolie ya elu nwa oge ị ga ahụ ya ọzọ ihe dịka ụfụfụ ncha ị na-afọ akwa ụfụfụ ncha ahụ na-apụtanị mbụ ya nọ nwa oge aga ahụ ya ọzọ akwụkwọ nsọ m si na ọ bụ ihe ndụ anyị bụ na ndụ anyị dị ka ala ụlọ nke na-apụta nwa oge emesịa o wee pụọ n'anya ka ị ghara iji ndụ gị na-egwu egwuregwu ka ị ghara ichesị na ndụ ị dị na ọ onwe gị nyere gị onwe gị ndụ ka ị ghara ichesị na jehova onye nyere gị ndụ adịkwa onye ọ ya si kama anyị ga-eri asị taa ma ọ bụ echi lanị anyị ga ime nke a ma ọ bụ nke ọzọ laa anyị kwesịrị ịsị asị na onye nwe anyị chọrọ asị na ọ dị onye nwe anyị mma asị na ọ masịrị onye nwe anyị anyị ga-adị ndụ meekwu ihe a ma ọ bụ ihe ọzọ site na amara nke onye nwe anyị ọ bụrụ anyị anọ ndụ ruo echi na ọ bụ otu ala anyị kwesịrị ị na-ekwu okwu na ọ bụ otu ala anyị kwesịrị ide eme ihe na ọ bụghị mgbe ọbụla na-ede ekpebiri onwe anyị ihe anyị ga-ime chefuokwanụ chineke onye nkere anyị a na-ede echesi na ndụ anyị na ọbụ anyị nwe ya mana akwụkwọ nsọ dị ime ka anyị mara na ọ dịghị mma akwụkwọ nsọ asị na ịnya isi anyị na ọ bụ ihe efu na ọ bụkwa ihe jọrọ njọ n'eziokwu ịnye isi anyị adịghị uru ọ bara anyị anyị kwesịrị icheta chineke anyị oge ọbụla anyị na-adị ndụ anyị kwesịrị ịkọta onye chineke mbụ oge ọbụla anyị na-adị ndụ n'ihi na ndụ anyị sitere n'aka chineke bịa ọ anyị nwe ndụ na anyị ndị ibi n'ụbọchị taa ọ anyị nwe ume na anyị ndị iku n'ihi na otu ụbọchị nwere ike iru onye nwe ume asị na ya chọrọ ume ya ya anyị abụrụ ndị na-adịkwa ndụ n'ihi nwa nke mmadụ ozi onye igbo na-ege m ntị adị m ịrịọ gị n'oge awa a ka ị ghara ịbụ onye nga ịnọdesi ike n'ili isi banyere echi n'ihi na ịmaghị ihe echi ga-ebụ n'ihi na jizọs jụrụ anya ajụ ebe a unu amara n'ihe ga-eme echi ee e, anyị amaghị ihe ga-eme echi ha na ma mbụ na anyị fọtara ụlọ taa mana ọ dị mgbe chi nji eji anyị agaghị ama ọ dị mgbe ndụ anyị ndị a ga narị anyị a na-agaghị ama n'ihi anyị kwesịrị ịbụ ndị nga etụkwasị obi nchekwube anyị niile n'ebe chineke nọ anyị kwesịrị ịbụ ndị nga ide eji chineke dị anyị isi si ọ bụrụ na jehova chọọ na anyị nwere ike ime ihe nke a ma ọ bụ ihe nke ọzọ mgbe anyị dị ige ntị na ndụmọdụ ndị a mgbe anyị dị ige ntị n'okwu ndị a arịọ m ka onye nwe anyị meere anyị amara ka anyị bụrụ ndị na-agaghị daa n'isi n'ụzọ ọ bụla ka anyị bụrụ ndị ga-etụkwasị nchekwube anyị niile n'ebe chineke ndị otu ọ ga-edere anyị na mma otu nzube anyị niile bụ ihe chineke ga-emere anyị n'otu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen ngwanụ ka anyị hụrata isi na ekpere ezi chineke imeela anyị ekelela gị n'ihi okwu gị nke anyị nụrụ n'ụbọchị taa anyị na-arịọ gị jehova ka ị meere anyị amara nye anyị mmụọ gị nke zuru oke ka anyị ghara ịbụ ndị naanị isi kama ka anyị bụrụ ndị nga tụkwasị gị obi otu ọ ga-edere anyị na mma n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen unu emeela maka ịnọnyere anyị n'ụbọchị taa unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio nke ozi si na-abịara unu Adventist World Radio igbo ọma na ege ntị ka anyị were echiche laa azụ cheba ya n'ime obi anyị wee jụọ onwe anyị ajụjụ a nwanne anyị nwoke onye mgbasa ozi maxwell onye kpere chi emmanuel na-ajụ gịnị bụ ndụ gị ị nọ n'ime ndị ga-asị onwe ha ma m dị ndụ ma mụrụ anwụ agaghị m agbaghara tị nọ n'ime ndị na-asị onwe m jụrụ m onwe onye nọ ka m mara na agwa ndị a abụghị agwa jizọs nwere agwa chineke agwa obi ruru ala agwa udo agwa imere mmadụ ebere mere onye agbata obi gị ebere taa mere onye agbata obi gị mere onye agbata obi gị ebere taa gbaghara onye ahụ mehiere gị mara na onwe onye ma mgbe ọnwụ ga-abịa gbaghara onye agbata obi gị gbaghara onye ahụ mehiere gị ka chineke dozie okwu ya n'ime ndụ anyị imeela nwanne anyị nwoke maxwell onye kperechi emmanuel anyị na-asị na ajụjụ ọma nke jụrụ anyị taa ka chineke dozie okwu ya n'ime ndụ gị otu aka aka njikwa na-ekele ndị ụmụaka ya township kwaya ndị nyere anyị abụ ọma nke taa anyị na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya rutena anyị nso na adreesị ndị a adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria maọbụkana gị kọrọ anyị ekwentị na nọmba nke a 07063637224 7224 637224 chetakwa email adreesị anyị ma detara anyị akwụkwọ na awrnigeria at yahoo dọtkọm awrnigeria at yahoo dọtkọm maọbụ awrnigeria at gmail dọtkọm at gmail dọtkọm ka Chineke dozie okwu ya ka anyị wee nwee ụbọchị izu ike dị nsọ chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa mbe gbo